Eh, igbo bụ igbo ọtụtụ ọma ihe ọma mgbede ọma depending your time zone anyị ya dịka echi maka na echi adịghị agwụ ọgwụ ka anyị na-agbago ọ bụrụ na isonyebe what are you waiting for click the like button subscribe comment share ife anyị na-ekwu eru gị na nke ikpeazụ a ife anyị na-eme ka ebe bụ common sense and eh, anyị ya agba mbọ na-eme gị always always abụọkwa na anyị ka anyị efe wee malụ anyị amara ihe ife anyị na ọbụla midia go so i just want to make common sense as always ife anyị na ọbụla midia so and ihe anyị na-ekwu ife dị na midia ihe ọbụla bụ niile dị na midia anyị lelee ya anyị etinye ya ọnụ go eh, ife m ji ekwu ya ntu abụ ka matakwanene na anyị pụtara onwe anyị ịghọtago andị onwe anyị anyị pụtara bụkwa ntu ndị ọzọ si wee pụta gasịara onwe ha la anyị na-ekwu okwu nwere onwe taa abụọla nne ka okwu nwere onwe ka anyị na-etinye ọnụ as time goes on anyị ji eme ofufe to other things and anyị pụtara onwe anyị ndị ntụ anyị si wepụtara onwe anyị ka ndị ọzọ si wepụtara onwe fa ihe m chọrọ itinye ọnụ taa bụkwa okwu banyere very dark man ịma ụfọdụ obere asị m sepụ ọnụ n'okwu a mụ fokọs olu okwu nwere onwe ọkwekwa m nghọta nsepụ ọnụ dị ife dị na midia ka m fokọs olu okwu nwere onwe ọma onye na-akwụ m ụgwọ ịghọtara so ka m ya ntu a o nwere ife na-abụ mmadụ na-eme ị mara na onye a nwere ọzụzụ daizi na o nwere ọzụzụ ọ na onye a ma ife ịbịa n'okwu very dark man na ịya bụ ọjọ ọkwa ihe a na-akpọ ya o mere nga yala ama o mere ntụ yala okwu very dark man si wee garuo very dark man na-asị na ya nwa na nwaanyị ahụ na nwa ya na-edina ofu nwoke gekwa ntị ọfụma maka ihe anyị ji ekwu ihe abụ ọbụrụ bụrụ gị adịghị nji wee chọọ ka nrọtọgasị ihe aka bụ that we are some people sị ọ bụ an activist activist ka a na-akpọzi ya some people sị na ọ bụ voice of the voiceless that is ụfọdụ onye gị ya ọtụtụ afa and ọtụtụ afọ ya ịfụrụ a na-akpọ nwa amadi a ji egosi gị that of a truth africa nigerians need a savior i'm telling you the, honest truth with ụdị afọ adị ntụ eze ebuli very dark man eh? ji egosi gị that of a truth nigeria need a leader a savior because ọ bụ na ha need ya they can be swallowing that is na-elo ihe ọbụla bịara by their corner in the name of activism or activist somebody pụtara o nwere ihe ya bụ gị na nwanyị chikwu maọbụ ihe ya bụ gị na nne mmadụ chikwu maọbụ ihe ya bụ gị na nwunye mmadụ chikwu asị onye igbo ma ihe esi ọ bụrụ na ọ bụọ nnọọ maka n'ebe family woman ọla ịmụtago ọgbọ m ọla ebu nne nwaanyị mmara eme gị ihe a maọbụ mmara agwa gị ihe a ọntu onye mụ ihe si eme ọ dị ala ndụ nwa amadi ya ọ pụtara sị na nwaanyị a na nwa ya na-edina nwoke and nwa ya bụ grown woman too ọla nọkwara midia and ọ nụrụ ihe ada young man kwuru nwa ya abụọ na ọgba obere nwa eku n'aka ji ala anụ ihe ọ bụrụ na ọ ga bụ nwa dị wuman ka ife iji ekwu anyị makwarala ala aka ọnụ o mana ọ nwụrụ ọnụ ya abụ echi ịkọ mmadụ esi ọ bụrụ na ọ bụọ ọ bụrụ na ọ bụọ gaa sụọ dịtị na ala ala ngadi di woman a ọjọọ so nnọkọta kpọpụtakwa afa the woman na-eme ikwute okwu ọbụla banyere ya ịghọtago ọdọghị ọcha ọcha ṅụọ the ọ bụ ntu esi eme ativist mgbe ọcha ṅụrụ dị woman ka ọ kọchara ya ebe a ka o si wee kọchara nwanne anyị nwoke bụ obi kubana were banye and afụrụ m vidiyo ya nwa mere bụ ihe ọ si lụọ ihe obi kubana gbara ya and ihe davido respond ihe ahụ ya nwa kwuru na vidiyo ọ si lụọ ihe obi kubana gbara ya ọ bụ ihe kwesịrị eji eji were kpụtọọ mmadụ were gaba ya ji esi nwere ọdụ lọọ nne ka akọhọl ka ọ wetara ole weta akọhọl ọ bụ dị ya naijirians na-arụ ọrụ ebe ele produs dị akọhọl very dark man taasị ego ka akwụla naijiria gọọmenti employment egole ole ka ọ kreti goro ka ihe bụ ihe o megoro o ji wee bụrụ anativist ya na dat ji agbagala ndị isi ojii bụ ndị bụ ngo ha na-ediri elida ihe ọla eme bụ ọnwa onye like nke nwata nwaanyị a na-ara ego for advert somebody wetara 1 million ka onye mmadụ ka e were merie advert onye ahụ onye ahụ dị voiceless somebody were 1 million nye mmadụ ka e were advert the person is not voiceless the person ji ego onye chọgodo igba ego ọ ji amakwa ndị oyesi ji eko na ọkọba ya mana ihe metara dị ụmụ ji wee kwuchie dị ego ọbụla gaa enwe platfọm just ihe anyị fụrụ gwara ụnụ nwee platfọm ebe o ji anọ ji ekwu ya dọ ya wetara because ọma na ọbụla the guy kwuhere ọma nga viral the guy o nwere platform were na-achọ somebody je mere ya advert that is an evidence na ọ nwere platform ọ bụla platform ọ niile ịkwụ mmadụ ụgwọ ka e were advert ọgbapụtazi onye a maka na o platform the lady eh, agba ọgbara jekwụ ọdụ ụgwọ ya na ọ na-agba mbọ ihe anyị ji ekwu ihe abụ loo echi because e m ya na la my platform tomorrow this same young man ndebe anyị na asịsị rapịa lọb activist ọ ji emecha ndị igbo ka o ji ejide ashine gee ntị ọfụma ekwuru m ya before it is either na enwere conspiracy ka ọ pụta kpọtoo obi ọ lọb amaghị ihe ahụ enweghị ọzụzụ ahụ ndị mmadụ si na o nwere wetara o ji repụta sọmbọdị o gbara iwu dị okwu ọ gwara ya o werepụtazie ka ọ kọtọọ ya ntu a na mmadụ gwara gị nge na advat mgbe ọ bụla ndị ọzọ na-ananị advat na-eri di moni na-emeghị ya eme gosibezie ha ụzọ banye ịdịla emere ndị mmadụ advat lanara ha ego daizi mekizi chọ ọla ịlanara ha ego mana ile eme ya eme isi mbala ịdị ya eme ya ejuru ya onwe gị ma sọch pesin ma bren ọ na-arụ ọrụ ị chọghị imere ha advat ka ezi ntụ ha ji esi ji eme nwetazi ego bikos onye ọbụla mana advat bụ ka enwe ike inweta ego ịsịla ịchọ ime advat na ego the reason bụ na ụfọdụ ndị mmadụ ala anara ego ka e wee mee advat na ụfọdụ ndị ala ha nwara anara ego rie na ha adịghị eme advat ihe ị gara emere mgbe ile anarazi ego na eme advat ka ndị niile anara ego na-erila without emeghị advat ka ha mata la ọ dị ya mma ịjụla ịma mere ha advat la bụ onye ji ha ụgwọ ha bịa gba gị ka iyi uzuo the same system the nọ the same system mere ndị a empower ịnara ego advat rie the same system ka iji eji were agba ụgwọ ịchọ ime activist gbaa the system mere the people empower ịkụchie ego vat kwechiri na ọnwa ihe ji emere ọ sistem ahụ ka eji agba mgba the system that empowered those people ịdị na-akụchi ego ndị mmadụ sistem ahụ bụ ihe eji na-agba mgba ọ mgbe ahụ ka like me ji amatala ịba an activist chetakwa ọ bụọkwa nne ka obi ka ọ kpọrọ dada vidiyo ọ chọkwara ijikwe staịlụ were dọwa nwanne anyị nwoke imone mgbe o kwuru maka ndị ji họs ndị mmadụ ole ji họs rebe ya ndị igbo ọ mụrụ ụdị ihe ga-agba ole m na ala emepe anya bikos last last ụnụ nwa ka e eji ejide achin ekwuru m ya mgbe o ji ebido na-agba maazị ịkpa mgba maazị nnamdị kanụ mgba nwere onwe ala ekwu mgbe o ji ebido na-agba ya mgba ọ na-eji etighebe anya go and write it somewhere it is coming na somebody ga-ama ihe mmadụ nyere nyere advice land na advat land na ego ka e ka iji esi jee enweta ego onidi ego ihe ọ chọrọ iji ime bụ davido chi ime mmemme davido agbaria tiketi buku oria họteelụ nye ya nri fri if possible sef ogo ikwu ya data ka ọ were gbaba ndị mmadụ wụọ ka anyị lebe anya ewere gwa ya ya delete ya okwu o kwuru banyere obi kuba na ọsịla ya ma delete ya ka m gị n'ahụ ị na-achọ ịgwa m na ọ bụrụ na ọ bụ davido niile enye ya nri laakwụrụ ụgwọ họteelụ kpọrọ ya gwa ya ihe ya idere abanye n'ọnya delitie ya ị na-achọ gwa m na ọma ndeliti ya la na-eche echiche la na-eche bụ ime ị na-achọ gwa Davido aja gbara ya tiketi fly ya abịa debe ya n'ụlọ gbakwuo ya si ọchụ ị na ebe a ọfọ gbanye ya nọrọ la ọ bụla Davido kpọrọ ya gwa ya sị anyị nwoke m ihe anyị kwuru maka ọnya adịghị mma delitie ya ọ sị mbala ya ma ndeliti ya mụrụnị anya las las e eji eji ụnọji achaịn ndị isi ojii bụ ndị Igbo ọ dabala n'isi obi kubana na asọta ya sị gbara ya ya sị gbarụọ ya ahụ lọọba onye igbo na ihe ndị igbo ile benefit from ya nwa hi is just an individual oru ori o gị aka ọ bụ na oru ori ọ hapụ ya ọ na-akwụ tax ka o nwere nwoke asị ọ na-akwụ ụgwọ stop all this entitlement na onye ọbụla ga-enyerịrị gị aka ọ enyere gị aka ọ na-anata ọ na state allocation every month or every year ndị be anyị mara na ihe la last last na-eji eji ụnụ ja achina gee ntị maka na nwanne anyị nwoke kwuchara some of us the against mgbe ọ na-apụta for the presidential election bụ Peter Obi iruo na platform ka ihe a na-akpọ ya ọkwadị rino kparino ka a na-akpọ ya rino mọkarụ ka ọ gịnị o unu ya ama onye na-ekwu nke agbara ọfọ na white ebe a rino iruo na platfọm ya eh? o jidego Igbo Awụsa Yoruba divide ya like his own platform o jidego igbo na hausa divide aha and ihe ọ megere ebe ahụ he have succeeded ịnọ ebe a maachị ya yoruba and hausa Like his platform unu adịghị aghọta sistem unu adịghị akọta sayen ọ nụrụ go na his platform that is hausa and yoruba akwụrụ na his platform against ndị igbo ka ihe o ji eme ya ntu a maka na obi pụtara ka ọ kọntest ya for president anyị na-agụ ya mgbaala ọma wọk ọ gwụchaala ya bụ the only crime obi committed o were bịa his platform were kpụtọọ igbo maka na o nwere platform na mkpụta ahụ ọ kpụtọrọ igbo la his platform ndị ugwu la ndị ofe mmanụ akwụrụla la his platform against igbo unu a na-achọkwa to empower another him ka ezi ejem ụnụ na ọrụ unu amara na ole ke ntu o ji si je emedo ụnụ na-amata na somebody pụtara na-akparị okenyela enyi ya advice na-akparị nwaanyị nwaanyị ọdịnarịli ji abụ ichi ikwu okwu ichi igwu okwu mgbe ụfọdụ ịta ya eze ị na-afụta ya la onye abụ activist activist ọ bụ why can't he fight the system that lemenda empower akwụ ọhụụ ụgwọ ha ama mma ihe kwuru ọ pụta kparịa ndị mmadụ ọgwụ ụnụ his past life ọgwụ ụnụ na onye idi ego unu ekwere unu bụ ndị eriri eri ka m na-agwa ụnụ ihe m ji ekwe ya ntu abalala ikpeazụ ụnụ nwa ka o ji ejije achina bikos ọ bụla ọ dọtakwuru imoni dọwa idia by na ọnụ jara ya makwa lọwa ụnụ nwa ka o ji ejije achina last last so kpaabara na ya post mena ya kpọba na ya activist kpọba na ya voice of the voiceless ihe o megere anyị amarọ ma o die ma o se ọ nwụrụ ụdị okwu anyị ji ekwezizi itinye ọnụ onye ọbụla bụ activist n'obodo bongo if you are not against the system that is empowering this poverty and the suffering landụ onye ọbụla ije makpuru makpuru makpudo ihu gị uru ure gị mmiri makpuo mmiri na onwe ihe na-eme activist somebody gbagidere mbọ nwee biznes nwee chop rezie 1 million ego o ji ejije eme advert ka ị na-akpọ voice of the voiceless ka ị na-akpọ voiceless the only thing ọsọkwa ya bụrụ years only need that money ọ ji akpata ya ihe ọ need emere bụ evidence evidence ya with, with the, that, that is evidence of the transaction with the woman ọ chọọ build be his own platform ozugbo ozugbo were ya kpọpụta the woman dọpụta ya some of us will listen to him some of us ga-afụ evidence some of us will speak ọ bụrụgodị nnọọ na ya nwa ya uzuru his own platform were gbaba the woman mgba um, ma dị na akwụkwọ dị ụgwọ odokwana ya anya anya la onye a adịghị eme onye a accused forcefully or false accusation no provide other evidence against the woman ihe ndị abụ ihe laba onye amenwụ na a akpọ ya activist he is helping the poor ala m ajụ ala m ajụ e, e, ebee ka ọ hepụrụ goropa anya ka ịfụ ndị be anyị mara na ihe la last last eji eji ụnụ ja china la platform ya ya dajuo na ebe a post be na ya lọv ma na ya mebere na ihe niile last last ingoteko na china na so e were n'iri nọ were mara jee ọ bụla ijebara his platfọm jee ebe a ka efu mpịtịla ekwenụ obubute obi ọyọcha obi obubute okwu nwere onwe a na-ekwu ọyọcha ya obubute apc dis present gọọmenti ya na ọgbaghịla ntu inflation si wee dịkwa mma o ịghọtago eke kenya ome vidiyo ọ na-egosisi ụnụ na-agwa ụnụ exchange rate o chefuziela 1000 shillings ihe o gotarila la kenya la december 1000 ahụ o la naira la ome ihe o la ọma nye gị ofu efere nri mara na ihe ndị igbo ndị igbo mara na ihe ụnụ egerizila maka ihe dis mentality bụ ihe ji anyị n'ọrụ ọ naghala eme ofu onye ofu nwanne anyị onye ọbụla a eh, leave him what has he contribute ọ force ọ contribute time mgbe ọ ya ọbụkwa ya arapụ ya when the anyị ya na ọ contribute ya kparịa ya kparịa maka na ọ activist ịlachọ activist efuzie nwanne gị nwoke na-ekwu okwu nzọpụta gị ana m afụ ka unu si epost ya ma uh, nwata nwaanyị anọ Ebonyi steeti ele post ya I'm standing with him uh, ativist. mana nwanne gị na-ekwu okwu nwere onwe i post ya one day i mebere ya ativist, i gosibe ya love ije akpọkwu ya miss o onwe ihe iji akpọfụkwa ya onye na-ekwu okwu ndị ị ga-esi je enwe nzọpụta onye ahụ abụghị ativist maka na ọ nwanne gị Hi, Chileke mere Chileke mere this generation of hypocrisy hypo, hypocrisy eh, ebere kwantu esi asụ ala oyibo ndị Igbo Chukwu mere anyị amara ka this young man gara iji anyị China na last last <laughs> ka nna agwa ụnụ Chukwu mere anyị amara ka ọ gara iji Igbo China na last last mana believe it or not wit ife ya nwa kwuru la nwanne anyị gwara ya and his response to nwanne anyị jee gosi gị two things either na enwere conspiracy ka akọchaa nwanne anyị kwechara nwanne anyị nwere ike mara ọla ọma mma ọ la yong young man enwe ọzụzụ ọ dịghị atọ okwu eze were ekwu ị na-akwere ya edeke afọ maka last last o ji eji gị ka chineke nye gị ọndastandin na aha eze oke abịa ma ise